mgbede ọmanụ ụmụ ọdịnala igbo aka m onye nke gị ugochi tubel oraifite nwa adama anyị na-akpụ alụ asị nkachi tata bụ anyị ihe ọma anyị gboo n'ihu anyị egbute mma igbo n'azụ anyị egbute mma anyị gboo n'aka nne anyị egbute mma igbo n'aka ịkpa anyị egbute mma a sị ma ọfọ tigbo ndị ajọ mmadụ na tigbo ndị ilo onye na-eche nke ihe ọ ga-eme ihe ọjọọ ga-eme ya anaghị anyị aja onye chụba anyị nya daa Hmm? anyị ga-ejere obodo na-ara obodo eh? anyị ga-apụta ihe etu anyị si na ọfọ ka ọ ya esi wee mee ise abụkwa m onye nke gị onye mgbasa ozi ọdịnala Igbo ya na onye isi nchụàja nnukwu ụkọchukwu na Ugochi Tubel ọdịnala Temple Oraifite ihe nji maka ya n'ụbọchị taata ka m akụkọ ụfọdụ ihe onye onye ọdịnala kwesịrị ịma gị bụ onye ọdịnala gị onye na-ene m anya yes gị ka m na-ekwu maka ya eh, ịbụdụrụ onye gbara nkịtị isiokwu n'ụbọchị taata bụ maka ndị akpọrọ ọrụ ndị akpọrọ ọrụ na ndị akpọrọ ọrụ jụ na ha ya alụ ihe nwere ike ịbụ the consequence now eziokwu na o nwere ndị na-ayọ ka vidio ụfọdụ anyị na-eme ka anyị na-eme n'onu oyibo maka ndị abụrọ ndị igbo ndị na-anụ onu m na soshal midia dị afọ mma atara anyị little bit ka na-akọmba anyị ya mgbe ụfọdụ anyị mekwa n'English ka o wee nwee ike wee carry everybody along since na awa channel na ọtụtụ ndị mmadụ na-egezi ya what i want to treat today is all about calling call if you are a call one thing i notice as somebody that is into deep consultation ịgba afa miri emi mụ na enwere ọtụtụ ndị akpọrọ ọrụ n'oge a ndị ụka kpọrọ ya oge ọgwụgwọ oge maka na enwere ọtụtụ ndị akpọrọ ọrụ ndị ezitere n'elu ụwa na ka ha nye aka wee gbasaa ozi maka na ọtụtụ mkpụrụ obi ọtụtụ ndị mmadụ na-ana n'iyi ọtụtụ ụmụ africa amaghị their rut please come back to your root ka ihe dịrị gị mma ihe m chọrọ ịkwụwa maka ya bụ onye a kpọrọ alụ ka alụ nụ one example from what is written in the Bible eh? I think eh, most of us have come across a story in the Bible called story of Jonah. Jonah is a cold one. If you have been listening to my videos and teachings, you will understand that I keep um, saying that a cold one is a cold one. whether you are working as a spiritualist whether you are working as a church goer or a church person following the uh, churches around or you are working as a traditionalist the truth of the matter is that a cold one is a cold one no matter the method you choose to work yeah? now there is this story of jonah the almighty father the chukwu okike abiyama chose him to be a messenger. Remember what I said in the past that if you are called, you are called for a purpose and you are called for some certain people. I keep saying that there are some people that will have similar problem. They will visit a called one, whether in the church or a tradition or spiritualist, name it anything. It doesn't matter. Now one person will be solve his problem or her problem but the other person will not his problem or her problem will not be solved the reason behind this is this that person is not the person that will solve that person problem that that is why that person is not allowed to solve that problem but there is a i called one that is destined to solve that particular problem whenever the person find out that particular person or come across that particular called one the person will do small thing the person problem will be over so keep searching that you have been going about looking for solution to your problem and the solution have not been found keep going believe in me trust yachi yachi will lead you to the right person that will solve your problem there is this particular person called jonah almighty sent him to a particular people to go and message them and solve their problems Jonah said he will not go because he knows those people that they are so wicked, that they are evil people, that they are supposed to die, and that they are people that normally talk evil against anybody, that he fear them, that he don't want to do the work. The same thing that is happening to you. Yes, you that is looking at me. You are called to be a herbalist. You are called to be a dibia. Eh? You are called to be onye a mediator between man and spirit. I keep saying that eh, a dibia is intermediary, onye na-agba ụkọ between Chukwu na mmadụ. Na-ekwukwa one Igbo adage says na okwu mmụọ na mmadụ adịghị ebi n'ọnụ ofeke n'ọnụ ọnụ dibia. So there is some people destined in this life that you are the one that we decree upon their life and their life will turn around positively. Do you get? So when you refuse, you are called one and you refuse to go and answer your call. Believe in me, there is a lot of people that is crying out there, asking Chukwu Okike Abiyama that they have suffered enough. They are looking for messenger, a uh, messiah. They are looking for a solution to their problem. Some families are dying. I know one particular family in Kogi State. Why they are dying in their families in numbers now because they are supposed to handle the staff of office of the family called for in Igbo language and take the mantle of leadership because they are called one. There is some family that is called like they are priests. That family is on then coming in then Aboko. Almost everybody were called, but they refuse to do the work, running after the church. And most seers in the church don't even see their problem and they are dying. But during the deep alpha, we find out the problem why the family is dying. And eh, a lot of people are dying in the family. People we see them that are caused. But the problem is that they don't that are caused. But the problem is that they refuse to do the work. The Almighty Father Chukwu Okikabiyama can allow you to die for nothing, for refusing to do your work. Do you know why? The person that you're supposed to save, if you are the their duty post, say, eze why? onye eze nwoke is there crying calling chukwu okorobịa ma why dying in misery and you are there saying hey, <laughs> i will not do the work because if i'm a dibia people will be looking down on me if i'm a why, nobody will marry me if all those excuses flimsy excuses it has no basis i can tell you that even in this work a lot of graduates are into this traditional thing now beautiful ladies are now coming back to ordinana to tradition so i can tell you that if you are honest and you are really you are called if you are your problem is how to live comfortably they will give it to you if your problem is to get husband believe me a single girl a single lady they will give it to you you will lack nothing what they want is say i will do but what they don't want to hear is that I refuse to do. Now, this story of Jonah, Almighty Father sent Jonah to be um, a messenger to a people. He refused to go, trying to run away from the call, thinking that he will run away by moving to the another town, that the call will not follow him. Is a lie. He entered the boat thinking that he want to run away from the town so that to him little mind he thought that Almighty will not longer call him if he ran away from his village. More, <laughs> more. On running away, he entered the boat. When Bujona was inside the boat, this a lot of troubling, a lot of wobbling in the water, a lot of troubles in the water. To the extent that the ship they are into was trying to cave. hmm, capsize. That is the problem they are facing. All of them was in fear. And they said, to show you that people of the old are wise, they, they have intuitively alert. They said, there must be a reason why this thing is happening. Does it mean that Chukwuokike wanted to kill all of us inside this, uh, inside this river? They said, there must be somebody that offended Almighty Father. On their own, they do consultation. ọ bụrụ taa ka a gbawara afọ ahụ ha mee ihe a na-akpọ ife nza gịnị egbu ife nza ife nza bụ etu esi eme tụrụbọm tụrụbọm ma ọ bụ jụọ ese ka a mara onye ihe malụ ee ọnya ka a na-akpọ ịgba afa na ọnụ Igbo n'ọnụ English consultation do you know that what happened when they do all those their consultation the way they did it olden days the thing fell on Jona. they said Jonah oh You are, the, you are the reason why the Almighty Father want to kill all of them. But let me ask you that listen to me. Do you know that refusing to answer your call, the Almighty can allow your families to die? Do you know that you, for you, yes, you love your family, that refusing to answer your call, your, prob- your brothers and siblings can start having problems. Your parents can even die. Do you know? Do you know that you can save your relatives these challenges of life? if you refuse if you decide to do your work today on raising the family of four and be at their duty post will solve all their problems do you know you don't know know it today these people would have perished in vain but because most of them are wise and they discovered that the problem they have is jonah because jonah refused to do the work and because of that almighty decided that if jonah keep running that everybody can go it doesn't stop almighty from being almighty Almighty can destroy a entire family, entire generation because they refuse to do the work. Do you get? Yes, because because of their ignorance. When they find out that Jonah is responsible, they decided to put Jonah inside, throw Jonah inside back into the water. They did that. Immediately they did that, they have removed that negative energy in their midst. Immediately, the troubling water stop. Ndị Igbo na-akpọ ya mmiri ọ kwụsị eh? their sheep keep on selling well. Do you know what happened to Jonah? A shark came in and swallowed Jonah. e took Jonah to exactly that particular people that is running away from meeting, from giving them message of the Lord and saving their souls. Ị ọ na agba ọsọ na nwere ndị ọbụla ọ ga ekwubiri ha okwu ka ụtụ na ka emeri na ka ịkọ e ọta na ka ọgwụ agwara agwa ọgwụ a onye ya ekwubi okwu si ọgwụ mebie ọgwụ emebi ịmara ị na-agba ọsọ ọ na-ekwe ụka jona jak jak na-abịa ka ọ bịa n'ụka jona ọ n'oge wee buje gị n'ihu ndị ya arụrụ ọrụ ọ ihe mere jona mgbe e rutere n'obodo ahụ ọ ya eje ọrụ wee gbọpụta jona jona n'ezie ya fụkwa onwe ya n'obodo ahụ ọ na-agba ọsọ na ọ ya eje nnukwute anwụ na-eti jee gụọ akwụkwọ ya na baịbụl ya story jona wee fụ nnukwute osisi wee sị na anwụ dị too much in fact ofe ili lọtat na ya ma eje dị meseji wee jee n'ukwu osisi a looking for shelter na-achọ ndo baịbụl wee sị na ukwu osisi ahụ akpọnwụrụ entirely eh? ka ka anwụ anwụ wee chawakwa jona so that Jona was forced to go and do the work do you know what will happen almighty chukwu okike abịa ma can destroy a tree his creature ee ọ ka edistrọị ihe o kere eke ma ya bụrụ na ọ pịawara gị azụ ịghọtara ihe na-emenụ na chikwa okike nwere ike iji bikos na ịjụ na ịma arụ ọrụ gị wee nye gị ajọ di ga-echi gị ọnụ n'okwute yes wee nye gị ajọ nwunye ihe eji gị achị gị ọnụ n'okwute o nwere ike ibekwasị ndị gị na ha na-arụ ọrụ akpọ gị asị ọ ga-eme ihe fuo n'ọfịs asị n'ọgụ nwa ọ ga-eme ihe imerụ asị n'ọgụ nwa merie negativities gara abịara challenges of life gara abịara gị ime ihe ọrụ ka ọ na-emebi that ya comfort ife agwa na gị ka ịrila asị ọ bụrụ na iwe onye na-azụ ahịa na ị na-atụ ngwa ahịa e nwere ike isi izi ngwa ahịa ka a pịawa agha azụ ka ikwere na ọ na-eme <laughs> ị nwere ike ịnọ obodo oyibo gị nwa yes ịnọgo obodo oyibo to obodo oyibo ten years ebe ị na-agba ọsọ na ị chọrọ ịbụ ọfọ na ịgba n'obodo oyibo nwanne anyị apịawa gị azụ ọrụ ama akwụghị ụgwọ ndị gị na ha mekọ biznes ga-eri ego gị ị obodo oyibo ị mara na ị nọ nkịtị onwe ndị a na-atụ ọya ịmara baịbụl a wee gwara gwaghị na na onye nọ n'ukwu jona jere ka o nweta ndo eme osisi kpọnwụọ ka adịchọ na onwere ihe wu shelta na onwetarọ ndo na a na-apịawa ya azụ tufọ kedu ihe ahụ ịpịawa azụ a na-apịawa gị ezigbo di ịnụtarọ ejighị mere pọnchịn bag ezigbo nwunye ịnụtarọ ụfọdụ bụ ndị echebiri na nwa wee nye gị nwa o nwere ndị ga-akpọ gị asị na-akọ gị ọnụ na-emeghị akaje dị isi o nwere ndị atụrụ ọya ka ha wee jee n'ihu ọrụ ha gị ana m ekwu maka gị nwe onye nwere kọl yes gị nwe onye agbachara afa gwa onye nwere kọl isi how can a beautiful queen like me ga-abịa na-atụ nzu <laughs> ịghọta ya kedu ka handsome boy like me ga-abịa na-atụ nzu nwanne a pịawa bịara gị azụ o ka ikwe nnọọ na-eme mgbe a pịawazi jo n'azụ pịawa ya azụ jo na wee jezie wee jezie ozi a gwara ezi ya ihe nna achọ ịkọwa nwanne akpọọ kọlụ ee jebe n'ihu ọlụ gị mana ọ bụrụ na i jiri ego iji arụ ọrụ dị n'ụzọ gị ma ọ bụ na ị ana na-eloba ọrụ gị n'obi ma ọ bụ na ịhụ nwata nwaanyị na ịlụbara dị ma ọ bụ na nwanne gị ụmụnne gị anyị ekwenyeghị ana obi na be nna gị ka ị nọrọ wee na-arụ ọrụ dịka eze nwaanyị ma ọ bụ na enwere ọda chalenjis maka ịkwado dibịa adịrọkwa izi ịkwadogoro ọrụ na ụdị ọnwụ na-esichi ọrịa adịrị izi maka na ihe enwere ụlọ ọrụ gị ma nwee ihe ndị ọzọ dị iche iche ihe ejenụ ụmụ ọrụ maka o nwere onye ya ekụziri gị ọrụ ee eche ihe gbatagoro ọsọ ọgwụ na be m mma enyere gị aka mana o nwere ihe ihe wetara mma eji wee meghị onwe gị meghị to agwụ m wee gwa ha na onye agwụgwọ onye bịara ịbịa ma ọrụ ịghọtara ya so agbada aka achị ihe na-ata alụ ọ dịzie etu ahụ ọ bụ na ị nwere ego ihe anụ na-atụnye gị ihe mmụọ ji emerụ mmadụ ahụ bụ na ime eme ya igosikwara akpa obi mmụọ can destroy you and raise another person ka ngwa one thing mara ịbụ nne nwaanyị mma mmadụ akpọọ gị ọlụ ma ọ ịbụ nna akpọọ gị ọlụ ịjụ na ịya alụ apịawa gị azụ emechaa ya atụọ gị ọya ịyacha ọya ị nwụrụ ee ọlụ agha ma fee nwa gị nwoke ịmara yes gị yes gị eze nwaanyị ịjụ na ịma alụ ọlụ na-ewu onye sike isa mmadụ apịawa gị azụ ịyacha ọtụọ gị ọya ịyacha ọrịa nwụrụ ama nwa nwaanyị ofu nwa nwaanyị ma alụba ọlụ a ịghọtara ya so anyị bụrụ ihe ya asị na enwuzie ka ka obe na-lie ịnwụọ ofe ụmụ gị so ọ ka mmadụ ite matter of leadership eh, wee lụọ ọrụ ka ụmụ wee nwere onwe ha ịghọtara ya mm-hmm. so ọ bụrụ na ị nwere gị ihe ị ga-eme ihe a na-akpọ ekwem agwụ eh, ọ dịbịa ga-emerụ ya dịbịa ma anyị ya ọ ga-anọ n'ihu agwụ ee eh, ihu agwụ ya wee kpọkwuo agwụ agwụ ndị gị na ha so wee kpọọ ha wee gwa ha gbuoru ha anụ tụọrọ ha aja o nwere ka esi eme ya Eh, ee wee kwezie nkwado ikwetago n'ihi alụ ya bụ ọlụo mana kịta na ego adịbọrọ ma ọ bụ na ị ka chọrọ ka ịkwado ihu ọlụ gị ma ọ si nye gị one year ma two years ma five years ma ọ bụ na ị ka nwa ha biko ha nwere ndiri ka ị nụọ di ma ha nyekwa gị nwoke ga-eme ala ahụ ka ị nọ na bie na-alụ ya bụ ọlụ ghọtara ya ihe afụrọ ka ihe mere nsogbu ugbu ihe a ga-ekwu n'ọnụ what is so difficult is you will not do you will die and go another one person will be raised from your family dị ghọtara ịghọtara ya mana ikwu ekwem ekwe adị m ajụzi ajụ biko ekwenego na m alụọla ma nye m akụrụngwa m mejụrụ ya kedu ka m mesoro ya biko nyere m ego ee eh? ka m na-alụ ọlụ a ka ego na-apụta ihe n'aka m nwa nwere onwe mmadụ akpatara m ego abụrụ m ogbenye bifo mgbe iru dibịa akpatagbugo m ego tụkwa obodo wee bịa Abuja na tụkwa obodo bụrụ landlord mana mgbe ọlụ a bidoro apịawara m azụ ị na-ele all you have built crumbling many things challenges having then ifu na ị nwere any choice than to answer that call because ịjụ na ịmara datị ọlụ ndị kpọrọ ọlụ nwere ike destroy gị raise another person because ihe kpatara na ahịa emere gị ebe na o nwere ndị na-ebe arịrị because ị nọ n'ihu ọlụ gị ọ dịzie m etu ahụ ihe m na-eme wụ wee kweta wee sị ha na ọlụ a na m ji 100% maịnd kweta na mma maara maka na onye a zụrụ n'ụka esokwa m agbasa ọma bụrụ evangelist ee eh? ana m eso apụta na telivishọn na-ezi ọma na-agbasa m ụka ma ya akpa afọ ya hmm, na telivishọn ee eh? anyị bụ ndị mgbasa ọma na telivishọn so na-ejekwa m na redio program hmm, ebe a na-agbasa ozi ụka ọbịa mana agwara ha sị na mma azụ oku a na m achọrọ ịma ihe bishọp ya ekwu na m achọrọ ịma ihe ụkọchukwu yi ekwu mgbe m pụrụ na katọlik o shekikwara yes maka na ahụ m onye na-alụ ọrụ na dayasis na mana ihe mere na ụmụ na m kwuru na mma alụ ọrụ a mana na mma alụ nke ogbenye ịghọtalụ maka ofu enyi nwoke si <laughs> na ọnụ na-eri eri ahịa ebu ọnụ yes na ọnụ na-eri eri adịrọ mma ibu ọnụ ee eh, maka na ọka amara m um, kama ọnụ na-eri eri ya ebu ọnụ nke bụ ọnụ ka bụrụ ọnụ maka ọka amara ọtọ ego mana onye testigoro ego mbụ hmm, na-aba flaịt si Abuja na-abịa Enugu hmm, ee eh, abụrụ onye ọya agwakwazie isi maka ọsọ bụ na ya alụ a anyị abụrụzie m hmm, ya biri n'ụlọ aka anyị wee gwaghara m gweta pasent na mma alụ ọlụ a wholeheartedly na mma agbasa ozi ọdịnala ebidobeọdị m na ihe nka na-eme bụ ka ihe nhazichi etu bụ ma redio steshọn mmemme program nwee were time mmeji na-agbasa ozi ọma n'ọdịnala Igbo my mission is to conquer to help people live better life now a ka na-arịpụta na my program so nwere maka mgbasa ozi ọdịnala Igbo ee eh? we must conquer now nwee gwa na mma arụ ọrụ a mana m chọrọ resources ị mana mgbe m na-achọ ibido dibịa ego apụmpụrụ ha m ego apụmpụrụ m ego wute nwa m month apụmpụrụ m contract of over 5 million naira I was like, this is this money. And since that day, I never lack. I want to keep coming. Whenever I'm chọrọ ego, I go and I'm ego. They pump money for me. I'm comfortable. I'm not lacking. At least I'm happy that whatever one I'm I can solve my own problem. Ị got ya? Ihe ka m na-achọ ịkọwa ịsịkwa na na ị nọ ya comfort zone maka ihe na ịma azụ oku agbado gị apịawa agha azụ ịfụnanya na abụ ọ bụrụ na maka ya comfort zone kweta na ya alụ ọrụ ya comfort zone will be provided ama m ndị kpọrọ gị ọrụ ama m ndị na-agba anyị ọrụ ha kpọọ gị ọrụ ha ga-eprovaidịrị gị ihe ị ga-edu ya bụ ọrụ maka na ọchị nwata nwudo nka kwụnye ihe ọ ga-eri wee kwa aka ọnwa azụzụ ị chọrọ ịjụ m na nkụzi a nkụzi taa ma ọ bụ nkụzi nkụziri igbo ma ọ bụ ihe na-agbagharị n'ọdịnala igbo send anụ meseji 0805 7837 672 send meseji na whatsapp ugochi tubel Oraifite igbo makano daalụnụ